ụmụnne n'ime chineke ka udo nke chukwu nke kachasị udo na-ede nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst onye nwe emen amen abụ m ezi nwanne na nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site n'ụlọ ọnụ ndị Life World redio ministri akara ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu site n'ime naijiria n'ime ụlọgoelu nke dị n'ime na ọyọ steeti ka ozi ọma si eru unu nso n'oge dị ugbu a ka chineke gozie ọnọdụ anya n'ụbọchị nke taa onye anyị ngozi na nghọta pụrụ iche dịka kwesị osikwesị n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ abụọma abụọma 105 abụọma 105 m ga-agụ amaokwu nke mbụ wee ruo na nke ise abụọma 105 isi nke iri amaokwu nke mbụ wee ruo na nke ise ọsị kelenu jehova onye aha ya meenụ ka amara omume ya niile n'etiti ndị niile n'ụwa bukonu ya abụ bukonu ya abụ ọma tụgharịa na uche n'oke ọlụ ya niile na-etoni onwe unu n'aha nsọ ya ka obi ndị na-achọ jehova ya na-achọnụ jehova na ike ya chọọnụ iru ya mgbe niile chetanụ oke ọlụ ya niile nke ọlụworo ihe ebube ya niile na ikpe niile nke ọnụ ya ka chineke gọzie okwu nke a ka onye anyị ngọzi na nghọta pụrụ iche n'ụbọchị nke taa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi akụkọ anyị ga-abụ abụ otuto abụ otuto na-abụ isi akụkọ anyị na anyị matara na akwụkwọ abụ bụ abụ ọma na ṅụrị nke a na-abụku nye Chineke ebe na akwụkwọ nsọ abụ a abụọma akwụkwọ akwụkwọ kachasị akwụkwọ niile site na jenesis wee ruo na revelation ebe anyị gụpụtara ndị nke dere abụ ọ naanị sọsọ david a na-akpọ ya abụọma nke david ọ bụrụ naanị sọsọ david dere abụọ nke moses dere ụmụ kora sokwa na ndị ee eh, ndị dịgasị iche iche dịgasịrị anyị ma ihe eji akpọ ya bụ ọma david bụ maka na david bụ onye kachasịrị wee dee abụ nke kachasị nke n'ihe niile mgbe ọbụla david na-abụ abụ ọma na-enye chineke ọ dị mma ọ dị njọ ọ na-abụ abụ ọma ọbụla dị na ọ bụgidere abụ ọma wee bụkwuoro onye obi e, eze sọl onye mmụọ ọjọọ dakwasịrị abụọ ma david wee wetere nzọpụta abụọ ma david wee wetere ọbụna dị e, e, e, ntote ọbụ david wetere ọbụna dị ime ka o nwere onwe ya ọbụna dị mgbe ajọ mmụọ ha dakwasịrị ya odozie dozie anya ya na abụ ọma na abụ otuto abụ n'ubi dị ọcha wee nye chineke ga-ewetara ya ọgwụgwọ nsọ ga-ewetara ya epu n'oru ga-eweta ọṅụ na itegharị egwu ọṅụ nye mkpụrụ obi nke na-ala n'iyi ga-ewetara anyị ọbụnadị ịgbapụ n'oru gịnị kpatazie na ya dị abụ abụ otuto dịka mmadụ wee nye chineke ebe anyị matara na abụ a ya eweta ngozi pụrụ iche mgbe anyị na-aghọta nghọta pụrụ iche n'ụbọchị nke taa anyị ejizi abụ otuto wee na-enwe mmeri anyị ga-ejizi abụ otuto wee na-apụ n'uru anyị ga-ejizi abụ otuto wee na-enweta ihe nketa nke dịrị anyị n'ime jizọs m mgbe pọl na silas na mkpọrọ eh, dị be ndị na ngaji ụbọchị oziọma na ndị filipai akwụkwọ nsọ mere ka anyị mata na itinye ha na mkpọrọ maka ihe ọma nke ha lụrụ ọ ihe ọjọọ maka ihe ọma nke ha mere n'ihi onye ha gwọrọ ọya onye ha chụpụrụ mmụọ ọjọọ n'isi nwatakịrị nwa agbọghọ ahụ mgbe e tinye ha n'ime mkpọrọ ruo n'ime abalị ọbụla dị na apịara ha ụtarị nye ha apa nwegasị onye dị iche iche ọbara na-apụsị ya n'ahụ maka ụtalị nke apịara ha ha ebegharị ya ha atamuhu ha akọchaghị chineke ma ọ bụ ka na-enwe obi laa azụ n'ebe ịgbasa ozi ọma dị kama ha na-abụ abụ otuto na-aṅụrị maka ụzọ nke chineke ha na-eso na ya akwụkwọ nsọ ka mata ọbara dị mgbe ha na-aṅụrị ọnwụ a na ndị ọzọ etiri na mkpọrọ nụrụ olu ha mgbe ị na-agabiga ihe na-atụba ha anya ị na-abụ abụ otuto ndị ọzọ a na-anụ ka ọ ntamume ka ndị ọzọ na-anụ ka ọ nkọcha gị ka ndị ọzọ na-anụ ihe a bụ ezigbote nkụzi nye anyị n'ụbọchị nke taa si n'aka mmụọ nsọ ọ chọrọ ihe ọbụla anyị na-agabiga ka anyị were obi dị umeala na ọṅụ na-abụ otutu wee gbapụ na mkpọrọ ọbụla mgbe ha na-eme nke a mbụ pọl na silas n'ime abalị n'etiti abalị akwụkwọ nsọ si na na ozugbo ozugbo na mberede mkpọrọ ha na ihe ekechisi ha n'aka eji ejike ha agbụ chabisie e, oke ala ọma jijiji wee mee ụzọ wee tighesie mgbidi daa onye na-elekọta ha na mkpọrọ chọzi igbuzi onwe ha si ya mba n'ime na nke a na ha aka na enweghị ajịrị ihe wee na-egosi anyị gịnị na abụ otuto abụ ọma nke ya bụkuru n'obi dị ọcha wee nye chineke na itinye otuto ga-eme ka ndị mmụọ ozi ya gbadata n'usu zuru oke iji wee tọpụ anyị na-abụ iji wee nye anyị ngọzi nke chineke iji wee kwada mgbidi anyị iji wee tigbuo ndị iro nke gbara anyị okirikiri ọ bụghị naanị mgbe anyị chetara tie tigbuo tagbuo ụbọchị ndị na-abụghị ndị na-eburu ha ihe a bụ ụzọ nke eji achụ ajọ mmụọ na ndị iro na ndị mkpagbu abụ otuto ka ị na-eme nke a ị ga-afụ ịtọpụ n'abụ nke pụrụ iche ị gaghị ọ bụ bọdịrị chineke naanị abụ bụ otuto ka anyị ga-eji wepụ na mmehie abụ otuto ka anyị ga-eji wepụ n'uru abụ otuto ka anyị ga-eji wee merie mmeri ihe ahụ nke tara akpụ ihe ahụ nke siri ike ihe ahụ nke na-ekweghị omume naanị abụ otuto ga-eweta ya achabụrụ ihe dabịara adabịa lee jehoshapat na ndị otu ya abụ otuto ka ha ji eje agha mgbe chineke gwara ha na ha n'ọsọsọ abụ ụtọ ka ha ya abụ ọ ya dị ha ka kenke nke dị nke ndị agha abịa jide egbe jide mma jide ihe ọgụ niile ọ bụrụ naanị ihe anyị ejibuku abụ ka anyị ji ma ha amataghị na ihe nzuzo nke chineke dịrị ndị na-atụ egwu ya mgbe ha mere nke a akwụkwọ mere ka anyị mata na chineke zidatara ndị mmụọ ozi ya ha wee bụrụ ndị nke nwere mmeri karịa ka ha tụbara anya ma ihe kachasị nke bụ na anyị nwa bụ ndị nwere abụ ọma na abụ otuto nke chineke amatazighị ihe anyị nwere anyị na-achọzi enyemaka n'ebe enyemaka na-adịghị na-achọzi ijizi aka anyị lụọ agha anyị ka ekwere ka anyị ji eme nke a ọ bụ na chineke nọnyere anyị onye pụrụ imegide anyị were abụ otuto wee buo agha gị were abụ otuto wee banye n'ekpere were abụ otuto wee gaa n'ihe niile nke tara akpụ ihe niile nke si ike n'ime ndụ gị ebe na-azụ ahịa ebe na-agụ akwụkwọ ebe ụmụaka gị nọ n'ihe niile nke ị na-atụba ahịa na ihe ndị nke agaghị ekwe ome were abụ otuto bịakwute n'oge ugbu a ị ga-afụ ihe pụrụ iche chineke ga-eme n'ime ndụ gị ọbụna dị ndị gara aga ọtụtụ ha bụrụ abụ dị egwu wee fụ ka chineke si wee were mmeri wee nye ha ha na bụrụ abụ zakarias bụrụ abụ ndị ochie bụrụ abụ dị oke egwu bụla dị ụmụazị israel mgbe ha gabere osimiri ha bụrụ abụ nye chineke mgbe a ka agụ chineke onye dịka gị n'ihi na mkpagbu gị niile chere gị aka mgba n'ihu ha bịa were abụ otuto nke kwesịrị n'oge dị ugbu a ekwudosi ike n'okwukwe na-abụ dị oke egwu ị ga-ahụ akụkọ mgbaàmà pụrụ iche site na mkpagbu ha n'ihi na mkpagbu ọbụla nke bepụta gịnị ga-abụrụ gị ihe ya azụkwasị ọkpa wee gaa n'ebe dị elu n'ebe dị elu n'ebe dị elu n'ebe dị elu nke Chineke kwadoro gị mma. ị matara chineke dịka enweghị na nzọpụta gị ọ bụ na nke gị na-ege ntị ohere a dịrị gị iji nabata jizọs kraịst onyinye nke chineke nyere n'efu mgbe ị na-eme nke a mgbe ị na-akọsara ya mmehie gị mgbe ị na-awụsa ya mgbe ị na-amakụ jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị ị ga-afụ mgbanwe pụrụ iche ya esi n'ime ala ala obi gị ya nye gị ọṅụ ihe ji na-abụ abụ otuto ọ dị na njọ ọ dị na mma mmiri ọ na-ezo anwụ ọ na-eti ụzọ ọ na-achị ọchịchị ya ọ na-agba n'ihe ndị a niile ị ga-abụkwu ịbụ abụ dị oke egwu ịfụ na chineke na-azọpụta ndị nke na-eleghị anya n'azụ ọ ga-azọpụta gị hụlata isi n'ebe ọ bụ n'oge dị ugbu a si chineke na-elọtawo ka ọ kagbu afa gị n'akwụkwọ nke ọnwụ debe n'afa gị n'akwụkwọ nke ndụ ebe onye ihe na-agara nke ọma site n'ugbu a were mgbe ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme onye nwanyị chineke lee ndị origi ndị a ndị kere okwu gị na ndị kehulatara isi mere ha amara kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha akwọ nke ndụ mee ka ha bụrụ ndị nke na-etegharị egwu ọnwụ site n'oge dị ugbu a ka ha nwee akwọ mgba ama pụrụ iche ka afa gị bụrụ ihe bulere n'ime ndụ ha ka ndị nke na-ajụ ha ole ebe chi unu nọ mara na ịbụ ha n'ezie ka afa gị bụrụ ebere onye agọzi agọzi daalụ n'ihi ịzọgba ebere n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme gị onye mere nke a sosi ike n'okwu nke chineke na isonye ụzọ ya n'ekpere ị ga-afọ amara pụrụ iche mata na ụlọ a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life World Radio Ministry unu ga-enweta n'izugo okwu 00567199493 ma ọ bụkwa na 08132900111 ka udo nke chineke nkechasị udo ya nyere n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen